Jenesis isiokwu nke iri abụọ na abụọ site n'amòokwū nke mbụ O rue mgbe ihe ndị a gasịrị na Chineke nwara Abraham sị ya, Abraham ọ sị Lèkwa m, Ọ sị biko were nwa gị nwoke nke ị nwere naanị ya onye ị hụrụ n'anya bụ Aịzak jee ala moraya sure ya n'ebe ahụ ka ọ bụrụ àjà nsure ọkụ n'elu otu n'ime ugwu ahụ nke m ga-asị gị jee Abraham wee bilie n'isi ụtụtụ jikwa ịnyịnya ibu ya chiri mmadụ abụwa n'ime ụmụ okorobịa ya tinyere onwe ya na Isaac bụ nwa ya nwoke ọkpọwa nkụ nke àjà nsure ọkụ, bilie jee ebe ahụ nke Chineke sịrị ya rịị jee. N'ụbọchị nke atọ Abraham, weliri anya ya abụọ hụ ebe ahụ n'ebe dị anya Abraham wee sị ụmụ okorobịa ya "Nọdụnụ ebe a unu unu, unu na ịnyịnya ibu!" Ma mụ onwe m na nwaokoro a ga-eje ebe ahụ. Anyị ga-akpọkwa isi ala chigharịkwute unu. Ebraham wee were nkụ aja nsure ọkụ bụ Aịzak nwa ya nwoke. O jide n'aka ya ọkụ na mma ha abụọ wee yikọọ jee. Aịzak wee gwa Ebraham bụ nna ya okwu sị, Nna m ọ sị lekwa m nwa m, ọ sị lee ọkụ na nkụ ma olee ebe nwa atụrụ iji chụọ àjà nsure ọkụ dị? Ibrahim wee sị Chineke ga-ahụrụ onwe ya nwa atụrụ iji chụọ àjà nsure ọkụ nwa m. Ha abụọ wee yikọọ jee ha abịaruwe ebe ahụ nke Chineke sịrị yarị jee. Ebraham wee wuwe ebe ịchụ àjà n'ebe ahụ, doo nkụ ahụ n'usoro, kee Isaac bụ nwa ya nwoke agbụ, tụkwasị ya n'elu ebe ịchụ àjà n'elu nkụ. Ebraham wee setịa aka ya were mma ahụ igbu nwa ya nwoke. Ma mmụọ ozi nke Jehova siri n'elu igwe kpọọ ya oku si ‘Ebraham, Ebraham! Ọ sị, Lekwa m! Ọ sị, aka gị tụkwasị n'arụ nwa okoro ahụ, emekwala ya ihe ọbụla, n'ihi na ugbu a ka m maara na onye na-atụ egwu Chineke ka ị bụ. N'ihi na nà ìgbochìgì nwa gị nwoke nke ị nwere naanị ya i ya nye m Ebreham wee welie anya ya abụọ hụ ma lee otu ebulu n'azụ ya nke alòghì na ejide ya na mpi ya Ebreham wee jee were ebulu ahụ sure ya ka ọ bụrụ àjà nsure ọkụ. n'ọnọdụ nwa ya nwoke. Ebreham wee kpọọ aha ebe ahụ Jehova Jaịre dịka a na-asị ruo taa n'ugwu nke Jehova ka a ga-ahụ ya. Mmụọ ozi nke Jehova wee si n'eluigwe kpọọ Ebreham oku nke ugbo abụwa si, eji m onwe m ṅụọ iyi ọ bụ ihe si n'ọnụ jehova pụta, na n'ihi na imewo ihe a, n'ihi na ì gị kwa nwa gị nwoke onye ị nwere naanị ya na n'ịgọzi m ga agọzi gị n'ime ka a baa ụba m ga-emekwa ka mkpụrụ gị baa ụba dịka kpakpando nke eluigwe na dịka aja nke dị n'ụsọ oke osimiri. Mkpụrụ gị ga-enwetakwa ọnụ ụzọ ámá nke ndị iro ya ọ bụkwa na mkpụrụ gị ka mba niile nke ụwa ga-agọzi onwe ha. N'ihi na ị ntị ntị n'olu m. ebraham wee chigharịkute ụmụ okorobịa ya ha bilie, yikọọ jee Sheba. ebraham wee biri na Bịa Sheba. O ruwe mgbe ihe ndị a gasịrị, na e gosiri ebraham sị lee Milka ya onwe ya amụwokwara nwanne gị nwoke bụ Nehowa ụmụ ndị ikom Oz bụ ọkpara ya na Bọz bụ nwanne ya na Kemuel bụ nna Eram na Kesed na Hazọ na Pildash na Jidlaf Na Betuel Betuel wee mụọ Rebeka mmadụ asatọ ndị a ka Milka mụụrụ nye Nehoa bụ nwanne Ebreham iko ya nwanyị onye aha ya bụ Reuma ya onwe ya mụkwara Tiba na Gaham na Tahash na Me Aka